AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ọma niile ndị na-ege anyị ntị ma ndị Igbo ma ndị na-anụ asụsụ Igbo ya dịrị unu mma n'oge nke a anyị abịala ọzọ ilebakwa anya na okwu ezinụlọ ihe anyị na-eleba anya n'okwu ezinụlọ n'ụbọchị taa bụ ọ ime uju ụlọ n'ihi Chineke na-enye nwa ọ ime ụlọ n'ihi Chineke na-enye nwa n'eziokwu n'eziokwu okwu a bụ okwu anyị kwesịrị ileba anya n'ụbọchị taa kpọta ndị ntorobịa ndị nọ gị nso kpọtakwa ndị lụrụla di na nwaanyị ndị ka nọ na oge nke ịmụ nwa nso ka ha bịa nụrụ okwu a n'ihi na ọ dị oke mkpa ọ na-ewute anyị ọtụtụ mgbe na ndị mmadụ ewerela okwu nke akwụkwọ nsọ mee ka ọ ghara ịdị dịka elere anya ya mgbe Chineke sị gaa n'ụwa mụọ ọmụmụ bụ ụba jupụta ụwa ka anyị leba anya na ndị ọ gwara okwu a ọ bụ mmadụ abụọ Adam na Eve mana n'ụbọchị taa n'ime ụwa adịla ihe karịrị nde isii akarịala narị akarịala puku karịa baa na nde ndị bekee nwere ike kpọọ ya bilion mgbe a na-ekwu okwu otu a ile anya n'ogige gị e ga-ịhụsị na o kwesịghị ka mmadụ mụọ ụmụ n'onwe gị ike ịzụ n'ihi na ọ dị ebe Pita kwuru okwu n'akwụkwọ nsọ ya sị na onye ọbụla nke na-enweghị ike inyeju ezinụlọ ya afọ na onye ahụ dị njọ karịa onye na-ekweghị ekwe ọ dịkwa akwụkwọ ndị ọzọ ndị e dere n'inyere ụmụ Chineke aka nke na-akọwa na ịmụbata nwa n'ime ụwa nke nweghị ike ilekọta anya ma zinye ụzọ ịtụ egwu Chineke ma zinye ụzọ nke ndụ ma wara ya ala dịka o kwesịrị nke ụzọ ọ ga-esi too na ịmụbata nwa ahụ n'ime ụwa na imere mmehie olee ihe anyị na-ekwu ọ bụ eziokwu na Chineke kere nwoke na nwaanyị ka ha lụọ di na nwaanyị ma mụọ ọmụmụ jupụta ụwa mana chineke ekeghị ya ka ọ bụrụ na otu onye ga-amụju ụwa niile n'ihi na ọ bụrụ na chineke kere ụwa ka otu onye mụju ụwa niile adam naanị aka mụju ụwa niile ndị ọzọ agaghị ịmụta ihe anyị na-ekwu okwu ugbu a bụ ka anyị bụrụ ndị ga-eleru anya n'ihe gbasara ọmụmụ chineke na-enye nwa ọ bụrụ na biko ka anyị gatụ n'ihe gbasara ileba anya n'ime ahụ mmadụ dịka nwoke na nwaanyị si dị n'ime ezinụlọ n'ihi na okwu anyị na-ekwu dị mkpa n'ime ezinụlọ di na nwaanyị ndị ka nọ n'ogugo ịmụ nwa kwesịrị ịma na ọ dị oge mgbe nwaanyị na atụta ime oge mgbe nwaanyị kwesịrị ịtụta ime ma ịkwadobeghị ịmụ nwa ị kwesịghị izute ya n'ihi na mgbe ọbụla ị zutere ya ihe ọ na-aga ime gị bụ na ị ga-amụbata nwa na-aga ịta ahụhụ n'ime ụwa a mgbe ọbụla ị na-aga ịmụ nwa si n'ụbọchị taa gawa lebara onwe gị anya ị ga-elekọtakwa nwa anya n'ebe ahụike dị ị ga-enwekwa ike nye nwa a efe dị ka o kwesịrị ị ga-enwekwa ike zụọ nwa a n'ụlọ akwụkwọ ọ bụghị ụmụ ole mụrụ bụ isiokwu ọ bụ ụmụ ole ị nwere ike ịzụta dịka ịzụ ụmụ si dị ọ bụrụ na ị nwere ike ịmụta otu nwa gị zụọ ya n'ogugo niile chineke ga egọzi gị site n'otu nwa ọ bụrụ na ịmụ ụmụ iri na-adịghị nke ịzụrụ, zụrụ akwụkwọ eklesiastis gwara anyị otu aka ahụ si na ọ dịghị mma na ịmụrụ ụmụ mụjuo ụlọ na ọ dịghị nke bara gị uru ọ kaara otu onye mma nke mụrụ otu nwa ma ọ bụ ụmụ abụọ ha bara ya uru n'ihi ya n'eziokwu n'eziokwu okwu anyị na-eleba anya n'ụbọchị taa bụ okwu nke mmadụ niile kwesịrị ileba anya ịmụ nwa abụghị ya abụ ụzọ mmadụ ga-esi gbanahị ihe isi ike o kwesịrị ịbụ na imeela ka ihe dị mma o kwesịrị ịbụ na imeela ka ihe dị mma tupu gị gawa ịmụ nwa n'ihi na ọtụtụ mgbe ụfọdụ na-ebu n'obi na ọ bụ site n'ịmụ nwa ka ha ga-esi gbanahụ ihe isi ike niile nke dị n'ụwa ọ bụghị otu ọ dị n'ihi ya echefula ihe anyị na-ekwu okwu ya n'ụbọchị taa nke si ọ dị mma ịmụju ụlọ n'ihi na Chineke na-enye nwa ọ dịghị mma ihe anyị na-ekwu okwu ya bụ ọ dịghị mma gị onye na-ege anyị ntị anyị sị ọ dịghị mma gị onye na-eje ịlụ di ma ọ gị onye na-eje ịlụ nwaanyị anyị na-asị ọ dịghị mma ịmụ ụlọ n'ihi na Chineke na-enye nwa ọ dị mma mmadụ ịmụrụ otu ọ ga-esi nye Chineke otuto ụmụaka ọ mụrụ amụ enye Chineke otuto ezinụlọ ya na mbara ebe obi na obodo ya aṅụrị ọṅụ ma nye Chineke otuto n'ihi na ele ha anya ha ga na-aga dịka o kwesịrị ha ga na-ebi ndụ na ahụike ọ bụrụ dị na ha agaghị abụ ndị ọgaranya ndị nwejuru ihe niile n'ebe niile ha ga na-eriju afọ n'oge niile n'ihi na Chineke akwadoghị onye ọbụla ka ọ nọ n'ụwa ata ahụhụ chineke akwadoghị gị ka ịta ahụhụ n'ihi na ịmụjuru ụlọ chineke chọrọ ka ịhụ ụtọ nke dị n'ịmụ nwa ọ bụrụ otu ka ị mụtara ọ bụrụ abụọ ka ị mụtara gị na ha na-enwe ezi mmekọrịta gị na nwa ga enwe ike kparịkọta ọka gị na nwa ga enwe ike chịrịta ọchị ọtụtụ ndị mmadụ n'ụbọchị taa na-enwe obi ọjọọ ma ha cheta ezinụlọ ha n'ihi na ha mara na ha ruo n'ụlọ ha ha ga-ahụ otu nwa bụ nke ọzọ ga-ebe achọrọ m nke a achọrọ m nke ọzọ anyị enwekwana ike iweta ya ya emezie ha ka ihe a ha kpọrọ ngọzi chineke ghọrọ ha ihe ilu ọ bụghị ebumnobi chineke chineke kere mmadụ ka anyị bụrụ ndị ga na-elezi anya n'ihe ọbụla nke anyị na-eme anyị kwesịrị ị na-agbaso ụkpụrụ niile nke chineke kere nye mmadụ nsogbu mmadụ na-enwe n'ụwa abụghị site n'aka chineke ọ bụ site n'aka ịnụpụ isi dịka anyị lere anya n'oge gara aga ịnụpụ isi bụ oke nsogbu nke mmadụ nwere ege gị ntị na iwu nke na-achị ihe niile kere eke n'ihi ya n'ụbọchị taa ndị na-ege anyị ntị arịrịọ anyị niile bụ na unu ga-elebara okwu anya nke bụ ọ dịghị mma ịmụju ụlọ n'ihi na Chineke na-enye nwa ọ dị mma ịmụrụ otu ị ga-azụ ọ dị mma na ịmụrụ nwa otu ị ga-enwe ọṅụ ụmụaka ịmụrụ amụ enwe ọṅụ obodo gị enwe ọṅụ ndị na-ahụ gị a na-aṅụrị ọṅụ si ezinụlọ nke a bụ ezinụlọ ekwesịrị inwe enwe gị ghọọ ihe ịma atụ nye onye ọbụla nke na-ahụ gị mgbe ahụ ka chineke ga-aṅụrị ọṅụ na nwa nke ị mụrụ na n'ezinụlọ nke ibi n'ime ya gị nwoke gị nwaanyị onye nke na-ege anyị ntị biko gbaa mbọ hụ na ị tinyere nke a n'ezinụlọ gị ọ bụrụkwa na ịmụfeela n'oge nke a ohere karịkwara gị inwe ndidi na ịrịọ chineke ike ime ka ezinụlọ gị dị mma mgbe ị na-eme ihe dịka ike gị ruru ọ ga-eme ka ị nwetu ọṅụ na ezinụlọ gị gị gwakwa ụmụaka gị ma ọ bụ ndị na-eso gị n'azụ ihe isi ike nke ịmụkarị ụmụ dịka mmadụ nwere ike ịzụ n'ihi na ọ dịghị ihe ụtọ dị na ịmụrụ ụmụ iri ị naghị enyeju ili ha afọ nke na-arịa ọrịa ya na ebe ahụ na-anwụ na emego obi ọjọọ nke agụ na-agụ ya na ebe ahụ ụbọchị niile achụcha ụmụaka gị n'ụlọ akwụkwọ ya na-eme gị obi ọjọọ ọ karịa gị mma na ị mụrụ otu gị zụọ ya nwee obiọma na ezinụlọ gị na mgbe ị bịara bịa bịa ụlọ n'ihi na ibu n'obi na chineke enyela gị nwa n'eziokwu n'eziokwu ọ bụghị chineke nyechara gị nwa a n'ihi na ọ bụrụ na ị gere chineke ntị ị gaghị nweta ya biko buru nke a n'obi n'oge a ọ dị ihe abụọ dị mgbe chineke chọrọ ka ị nweta ezigbo ihe gị jụ ihe ọzọ ọ na-aga ime bụ ya hapụ gị gị nweta otu ahụ ị chọrọ mgbe ị nwetara otu ahụ ị chọrọ ị ga-enwe nkọcha na ya ọ ka mma na ị gere Chineke ntị gị onye na-ege anyị ntị ya dịrị gị mma ndewo onye ọma na-ege ntị ozizi ọma nke ezinụlọ nke taa mere m echekwute ehi ahụ anyị na-alụ nne na nna na-agọzi nwa mgbe a sị ka nna m kpere m ekpere n'ụbọchị ehi ahụ n'ime ekpere okpere kpere ọ sị ka anyị gbalịa mụọ ofu nwa ka anyị wee zụọ ya n'ụzọ nke Chineke ọ bụrụ rịị na anyị chọrọ ịmụ karịa ofu ka ọ bụrụ abụọ ma anyị amụfela ụmụ na-abụ n'ime ụwa anyị nọ n'ime ya site na inwe ohere onwe gị mụọ akwụkwọ nsọ Chineke ekwensu a na-enye anyị ohere ka ọ fọdụ ileta ụmụ anyị ma na-asị onye nyere anyị ozizi ọma nke taa Chineke gọzie gị site na mmụọ nke nọ n'ime gị na nke ị na-ekwu bụkwa otu mmụọ nke nọ n'ime nna m afọ isii gara aga mgbe m lụrụ di ma na-arị onye na-ege ntị ị nọla di ịmụbe nwa chebara ya echiche tupu gị na-amụ nwa ị mụọla rịọ Chineke nduzi ka o wee nyere gị aka ka ịzụta ụmụ a n'ime ụwa anyị nọ n'ime ya ma nke kachasị mkpa bụ ịzụlite nwatakịrị n'ụzọ nke Chineke anyị ma na akwụkwọ ilu iri abụọ na abụọ amaokwu nke isi zụlite nwata dị ka ụzọ ya si dị ọbụna mgbe o mere okenye ọ gaghị esi n'ime ya wezuga onwe ya imela onye nyere anyị ozi nke ezinụlọ nke taa onye okenye Chukwunenye Arụkwe anyị na-asị ka chineke gbaa gị ume gị na ezinụlọ gị ka na ya chineke baru n'ụba amen onye ọma na-ege ntị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị kọrọ na anyị na-ekwentị na 07063637224 07063637224 ma ọ bụ gị detara anyị akwụkwọ na awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo ka anyị nọ nwayọ mgbe anyị ga-anụ abụ ọma ma nabatakwa onye mgbasa ozi Emmanuel Mma.

ikpe unu abụla ọbụ unu esekwana okwu nyefe ya na ndị gariki Abuja unu emeela n'abụ ọma nke unu nyere anyị taa ndị m hụrụ n'anya Chineke hụrụ anyị niile n'anya na agụ anyị ka anyị wee hụ mmadụ ibe anyị n'anya ọ dị ezi mkpa ugbu a onye ọma na-ege ntị ka anyị nọ nwayọ mgbe nwanne anyị nwoke Emmanuel mma ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ ụmụ chineke na-abịala anya apụtakwala ọzọ taa ikwukwa okwu chineke ịtụgasị ọtụtụ ihe niile dị iche iche ndị na-eme ka anyị hafụ ịbụ ndị na-eji inwe onwe anyị na-eme ihe dịka ọchọ nsọ chineke si dị mbụ ihe ha na-emegide mmụọ nsọ mbụ mmụọ ka na-arụ ọ bụkwa nwanne m nwoke ịma ka mma ebe ọ bụla gị nọ mechie anya ka anyị kpere onye nwaanyị nna anyị meela bata n'etiti anyị jizọs n'ike gị ka oge awa a bụrụ mgbe edoro nsọ n'iru gị n'aha Jizọs bụ onye nwe anyị amen ihe anyị ga-eleba anya taa n'ebe ahụ anyị ji aka m n'akwụkwọ Galatia isi ise sitere m okwu nke iri na itoolu na-aga n'ihu banyere ebe ọchịchọ niile ka anụ arụ ọ bụ ihe anyị na-eleba anya na ha anyị ga-ewere okwu a nke a na-akpọ ọnụma taa wee leba anya n'ime mara ihe ọ bụ mara ihe na-akpata ya marakwana ihe anyị ga-eme iji si n'ime ewezigo nwaanyị okwu a na-akpọ ọnụma a na-ekwugidekarị ya na iwe ọtụtụ mgbe ka ị na-anụ iwe na ọnụma ọnụma bụ otu akụkụ iwe nke bụ ịkụnye ihe kpatara iwe ahụ n'obi ndị nke anyị na-asị na iwe bụ ụfụfụ ji ọ na-abụ ozugbo o mere ya adajụa ma ọnụma bụ ịbịa kụnye ihe a kpatara iwe n'obi ọ gaghị aga obeghị ebe ọnụma mgbe mmadụ na-asị na mmadụ na-ewe iwe ma ọ bụ na iwe ya anaghị akwụsị akwụsị nke ahụ abụkwaghị iwe nke ahụ ahapụla n'iwe ọ baala n'ọnụma mgbe ọbụla a na-asị na mmadụ na-ewekarị iwe ị na-ewekarị iwe iwe gị anaghị ebi ebi iwe gị ọ nakwara ebi ebi iwe ka a n'iwe ọ bala n'ọnụma ọ bụ oke iwe ndị ya na-eme ka egbuo mmadụ oke iwe a nna akpata ọnụma na-eme ka egbuo mmadụ n'otu ntabi anya ọ bụkwa oke iwe a n'ọtụtụ ebe dị iche iche nakwa eme ka ebuo iro nke a na-agaghị aga aga nke na-anaghị ebi ebi ọ bụkwa oke iwe a nna akpata ọnụma na-eme agwọ nshi ọ bụkwa iwe a nna akpata ọnụma na-eme ekworo adị ọ bụ ya na-eme ka ịkpa iche iche dị ọ bụ ya na-eme ka ọtụtụ ihe ndị ọzọ niile dị iche iche wee dị nwanne m nwoke na nwanne m nwaanyị ọtụtụ ndị bụ ndị sị na ịmaala abụm m si onye iwe kemgbe ha fewara jehova nke osoro nke ndị agha ha nakwasịrị asị ịmaala m onye iwe ọkụ ịmasịrị abụ m onye iwe ọkụ jehova nke osoro nke ndị agha ikwetabeghị na o nwere ike ime ka iwe ọkụ gha a wee dajụa ikwetabeghị na jehova onye pụrụ ime ihe niile nwere ike ime ka iwe gha wee dajụwa gịnị mere iji na-akọrọ iwe ibusi onye iwe ọkụ ibe onye iwe ọkụ oge niile ibu onye mara ma onye iwe ọkụ n'ihi okwu a mbụ iwe ọkụ na ọnụma ekewala ọtụtụ ezinụlọ ọtụtụ ndị inyom ndị na-enweghị ike nagide iwe ọkụ ke di ha agbaala alụkwaghị m na di ha na-eko ihe obi n'elu o ihe ọ bụla gị mere ya na-adị ya mma ha agba alụkwaghị okwu a mbụ iwe iwe ọkụ na ọnụma ekwesịghị ka ahụ ya n'ebe ụmụ chineke nọ onye ọbụla nke ekpere ekwe kwesịrị ịmata na anyị aghaghị iji ezi ihe mere ihe ọjọọ ihe ahụ ị maara m ga-akpatara gị ọnụma ị kwesịrị iwezụga ya n'ime ndụ ihe ahụ ị nna akpatara gị iwe ọkụ la ọnụma ị kwesịrị iwezụga ya n'ime ndụ gị anyị na-ede n'ihe onye amamihe na-ekwu mgbe onye nwaanyị na-ekwu okwu site n'ime ya n'akwụkwọ ilu isi ohu na abụọ site na amaokwu nke ohu na anọ ruo na nke ohu na ise ebe ahụ na-asị otu a gị na onye iwe abụla enyi gị na onye iwe abụla enyi ị gaghị esokwa onye ọnụma baa n'ụlọ ka ị wee ghara ịmụta ụzọ ya niile wee weta mkpụrụ obi gị ọnya ị gaghị iso onye ọnụma baa n'ụlọ ka ị wee ghara iwetara mkpụrụ obi gị ọnya ma ọ bụ ọnya gị na onye iwe abụla enyi anyị tụtakwana akwụkwọ ilu isi ohu na itoolu amaokwu nke ohu na abụọ onye iwe na-akpali ise okwu ọzọ onye na-enwe ọnụma ri nne na-ejeheri nne akwụkwọ nsọ si lee onye iwe na-akpali ise okwu lee onye na-enwe ọnụma na ihe nne ịnụla ya taa ị ga na inwe ike ịhafụ iwe iwe ị gụọla akwụkwọ ilu isi iri na anọ amaokwu nke iri na asaa aga m achọ ka anyị gụọ ya gụọ. ebe ahụ sị onye na-ewe iwe ọsọ ọsọ ga-eme ihe nke uche gbagọrọ ọzọ onye ọbụla nke na-ezu nzube ọjọọ dị iche iche a na-akpọ ya asị ọ bụ ihe akwụkwọ nsọ na-ekwu gụọkwa akwụkwọ abụọma isi iri atọ na asaa amaokwu nke asatọ akwụkwọ nsọ sịrịrị aka iwe iwe n'ihi na ọ na-eduba naanị n'ime ihe uche ya gbagọrọ agbagọ rapụ iwe na ọnụma taa n'ihi na ha bụ ọlụ ka anụ arụ onye ọbụla jizọs nọ n'ime ga-amata ka esi ede ihe onye ọbụla jizọs nọ n'ime ga-amata otu ọ na-aghaghị ibi obi n'ime ụwa ọjọọ na n'ihi na ekpesu amarala ọtụtụ ụzọ niile dị iche iche ọ chọrọ iji tụhịa gị ka ị hafụ ịbụ onye ga-eme ihe Jehova nke ụzọ nke ndị ya na-achọ raa aka iwe iwe taa n'ihi na ọ na-eduba naanị ime ihe uche gbagọrọ agbagọ onye nwe anyị jikere n'oge awa ịnapụta gị site n'aka mmụọ nke iwe Jehova jikere ịnapụta gị site n'aka mmụọ nke ọnụma nke ike ihe obi ga-ebi ọ bụ ọnụma na-eduba n'obi ọjọọ dị iche iche nke na-eduba ọbụna na ịgwọ nshi na ekworo igbu mmadụ na ọtụtụ ihe ndị ọjọọ niile dị iche iche nwanne m nwoke na nwanne m nwaanyị jụ ekwesị na ọlụ ya jụ mmụọ ka anụ arụ taa na n'ihi ihe ndị a ka jizọs si bịa nwụọ ọ bụrụ na ị na anọdekwa n'ime ihe ndị a ị na-akpọgide jizọs n'obe nke ugbo abụọ onye nwe anyị si ka m gwa gị taa ka ị hapụ iwe na ọnụma gwa onye agbata obi gị si ya hapụ iwe n'ọnụma gwa ya n'oge awa sị ya rapụ iwe n'ọnụma n'ihi na ha na-eduba naanị n'ime ihe uche gbagọrọ agbagọ hụ mmadụ ibe gị n'anya dịka ị hụrụ onwe gị gbaghara mmadụ ibe gị mmehie n'ihi na mgbe onye nwaanyị na-ezi ndị na-eso ụzọ ya ụzọ esi ekpe ekpere ọ ha ma ha na-arịọ ma jehova gbaghara ha ka ha si bụ ụzọ gbaghara ndị mere ha ihe ọjọọ iwe na ọnụma ndị ị na-ete ọtụtụ n'ime ndị mmadụ bụ ndị nwere dayarị ebe ha na-ede ndị mere ha ihe ọjọọ ihe ndị abụcha ọnụma onye nwaanyị sịrị taa ọ bụrụ na ị nwere dịgharị n'otu a ma ọ bụ ka obi gị kpọọ ya ọkụ ugbu a kpọọ dịgharị n'otu a ọkụ ka jehova nke usoro nke ndị agha ewere ọnọdụ ị ga-enwe obi aṅụrị n'ime ndụ gị jehova bịa ewere ọnọdụ ime ndụ gị jizọs batara ime ndụ gị sitere mbinye nke mmụọ ya ị ga-enwe obi aṅụrị ị ga-abụ onye obi ụtọ na-adị mgbe niile ka jehova nke usoro nke ndị agha gọzie gị ka ị na-eme otu a n'aha jizọs bụ onye nwaanyị amen unu anụla ozi ọma unu anụla ozi ọma ka anyị na-ewetara unu Adventist World Radio ka ozi ya si na-abịara unu Adventist World Radio ka ozi ya na-abịara unu m hụ onye agbata obi gị n'anya hụ onye agbata obi gị n'anya nwanne m lee nwanne m lee hụ onye agbata obi gị n'anya nwanne m lee ee nwanne m lee onye agbata gị n'anya onye ọma na-ege ntị ka anyị were ohere a kelee onye mgbasa ozi Emmanuel Nwakamma onye nyere anyị ozi ọma nke taa anyị na-asị ka Chineke gọzie gị ka Chineke dobe gị ka ịhụnanya Chineke chịa n'ime ezinụlọ gị imeela n'oziọma nke ị nyere anyị taa ma na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị gbalịa rutena anyị nso n'ụzọ dị otu a Adventist World redio Adventist World Radio PMB 21244 Ikeja, Lagos, Nigeria; Adventist World Radio PMB 21244 Ikeja, Lagos, Nigeria ma ọ bụ gị kọrọ anyị n'ekwentị na 070 6363 7224 070 6363 7224 chekụtakwana ị nwere ike idetara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at gmail com awrnigeria at gmail com maọbụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo com ị nwere ike ige ozizioma ọma nke taa na awr.org chekwụta itinye asụsụ Igbo awr.org gị tinye asụsụ Igbo ka Chineke dozie okwu ya n'ime ndụ anyị chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo